good morning ndị igbo niile na-ege ntị afọ m bụ sinetọ ifeanyi ụba taa bụ 28 march 2023 ana m eme voice note a maka ifemelu na lagos ụnyaahụ ọ sinse eji mechaa elekshọn wee na-ayọ ndị be anyị niile na kam adugo na nke melu ụnyaahụ na otehi garden estate na niile na bulado lagos ife m eme this voice note bikos of viral audio ndị mmadụ melụ kpọọ afa m so abụrọ m onye na-alaik imewe ụdị ife a mana m na-eme ka m wee nwee ike gwa the whole ndị be anyị do consigned na udo adugo and uh, na nwanne anyị nwoke na onye yoruba uh, nwelu nsogbu a a na-akpọ izu and chino na ha na-abụọ na anọkọsigo ọnụ anyị resolve ife niile na-aga ndị amị na ndị polisi akpọtala amekwana ka udodo everywhere and um, anyị jekwara ndị isend jelu ndị ndị yoruba emelụla arụ gasị n'ụlọ ọgwụ ndị be anyịkwanụ ndị emerụkwalarụ ma ndị gasị enwegasịrị ndị nwere gunshot anya afụgasị na ejekwara ha izu jelu na chino jere ebe afụfụ ha yesterday ife nji na-ekwu okwu awụ ka m mee ka onye ọnamalụ na udodo and also i took permission from two of them this morning to record our conversations na the conversation egwe ka afemụọ na nsogbu adịrọzi na fa ga-enwezi meeting ọzọ later this evening so i would like you to ten to their conversation and just to reaffirm to everybody na udo adịgo na nsogbu adịgo hello izu sir okay chino is on the line eh okay sir izu ah, alaji how you doing good morning and there. okay na don pull meeting for today abi uh, we go have meeting uh, i don't know whether you get chance this morning or if you shift it in the evening okay no wahala if i put on this one. let me just note time It is the communal. But me, I will go out by 12, 1 o'clock. I will go state meeting. We have state meeting today. Okay, me will not disturb you now when you come back. Okay, more put time in the evening by 4, 5. Okay. Okay, sir. Okay. okay, very important, please. Uh I, I want, I want, I want this uh, relationship to continue like that. No, no, no, no. Uh. Um, we are together. We will resolve everything. Thank you very much for your. Thank you, sir. Okay, I hope Chino, please, I beg, I uh, talk to everybody and the Izu also talk to all our brothers. Yes, uh, and then they need to talk to. I know, say, we, where we don't gather ourselves, the important, important people, Where we don't know, our estate, no, will not be troublemaker for you. Nobody will make trouble. This man just come and as it come, you don't go with that. You cannot repeat yourself, sir. Okay, Izu Kekwan, what do you have to say? Mm, no problem, sir. After the meeting, I'll get back to you. Okay. Okay, that's fine. Okay. Okay. I take I take it that you have uh, I have also recorded this. I've taken it that you have resolved this matter, eh? Thank you, sir. No problem. All right. Thank you. Bye bye. Yeah. biko nna ya ozi kịta ka onye ọ na-chiga na biznesis ndị be anyị chiga n'ebe anyị na-emegasị biznes and um, ndị nọ n'ụlọ na-akpọ n'ụlọ biko election is over let us continue our normal life biko nu ka udo donu let there be peace in lagos biko thank you very much daalụ i remain senator ifeanyi ụba